ụmụnne n'ime chineke udo nke chineke nke chasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life world radio ministry akara ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime Olugweru nke dị n'ime na Ọyọ steeti ka olu a si eru unu nso n'oge dị ugbu a ọzọ ka udo nke Chineke nke chasị udo na-edere unu ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị amen na anyị gaa n'iru n'ụbọchị nke taa anyị ga-enwe ihe etogharị obi na akwụkwọ nsọ nke Chineke anyị ga-eleba anya n'akwụkwọ abụ ọma isi nke iri isii na ise na nke abụọ abụ ọma isi nke iri isii na ise amaokwu nke abụọ sam 65 verse 2 gị onye na-anụ ekpere gị ka anụ arụ niile bụ mmadụ ga-abịakwute ka anyị fụkwa akwụkwọ nehemaya nehemaya isi nke anọ nehemaya isi nke anọ amaokwu nke iri na itenaine nehemaya isi nke anọ amaokwu nke itenaine nehemaya 4:9 ọ sị anyị wee kpere chineke anyị guzo ndị nche megide ha n'ehihie na n'abalị n'ihi ha, ka Chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka ọ dị ndụ n'ime anyị ma nyekwana anyị ezi mkpughe nke pụrụ iche na ngọzi nke ga-aba ụba dịka o si wee kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ chineke na-aza ekpere na-aza ekpere na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa chineke kere mmadụ n'oyiyi chọọ ka ya na mmadụ nọrịta n'ịkparịta ụka ọ bụkwa site n'ihi nke a ka chineke ji wee na-agbahata n'ogige idem na na adam na iv wee na-akparịta ụka o wee ruo mgbe ajọ onye ahụ mebiri tiri njọ n'etiti mmadụ etiti adam na nwunye bụ iv nke a wee bie mana ile anya efu na chineke hapụghị mmadụ n'ụdị a ọ ka chọṅara na ka mkparịta ụka ya na mmadụ na-adị o wee mee ka wepụta ụzọ dị iche iche iji wee fụghana na mmadụ na ya na chineke nwere mkparịta ụka n'ihi na chineke kere mmadụ okekwe na aka owe wee ka anyị wee bụrụ ihe na-enye ya obi ụtọ mgbe kraịst bịara n'ụwa ihe o ji ihe bụ ihe na o ji wee bịa tọgbọ ndụ ya n'efu bụ ka o were ndụ ya chụọ àjà ka o mee ka mgbochi dịrị mmadụ na chineke bụrụ ihe nke eji ọbara ewe kpochapụ ihe nke eji ọbara ewe sachapụ ka akwa mgbochi ahụ nke dị n'etiti mmadụ na chineke bụ ihe adọkara adọka na ihe ekpopụrụ n'ụzọ ka mmadụ na chineke wee nwee ike kparịta ụka dịka o si wee kwesị ekpere bụ ụzọ mmadụ na chineke si akparịta ụka n'ekpere ka anyị ji agwa chineke obi anyị n'ekpere ka anyị ji amara uche chineke n'ekpere ka chineke si emezu uche n'ebe anyị bụ mmadụ nọ kraịst bịara wee kụziere ụmụazụ ya dịka esi ekpe ekpere ị wee ghọta na ekpere ọbụla ekpere n'obi ọcha na aka dị ọcha chineke na-aza ekpere n'ezie ebe anyị gụpụtara n'abụ ọma ọ na-akọwa na naanị gị naanị chineke bụ onye nke na-aza ekpere ọ bụ ka na ka mmadụ niile ga-abịakwute n'ihi na a maara na onye ọbụla bịakwute Chineke agaghị agba aka ngozi ma ọlị ekpere bụ ụzọ anyị na Chineke si akparịta ụka n'ụzọ Chineke si aza ndị nke ya okwu ebe anyị gụrụ n'akwụkwọ Nehemaya onwe na akọwapụtara anyị na ọbụladị mgbe ndị iro gbara okirikiri ọbụladị mgbe ọ na-enwe mkpagbu dị iche iche o ndị a maara afa ha ma ndị bụ ọkachamara ma ndị dị ike dị ka ndị mmadụ si afụta kama o chere ihu n'ebe chineke nọ onye ahụ kere n'igwe kee ụwa onye ahụ nwe mmadụ onye ahụ ka o chere ihu wee were okwukwe wee bịa wee kwere na ihe ọbụla na-agwara chineke na chineke emere ya ọsị n'ụtụtụ n'ehihie abalị mgbe ọbụla iji kpọkuo chineke chineke na-aza ekpere n'ihi na ya bụ amama amasị amasị ọkaka nke ihe niile o nweghị mkpa ọbụla nke iburu n'iru chineke nke ọ na-enweghị ọsanye o nweghị nsogbu ọbụla nke iji bịa n'iru chineke nke ọ naghị ebupụ naanị gị were obi dị ọcha na okwukwe wee bịa ọ ga-emere gị karịa ka ị na-ayọ ekpere ọ ọbụla ekpere n'obi dị ọcha site n'aha nwa ya bụ jizọs kraịst ekpere a bụ nke chineke na-anara nke ọma dịka aja nsuri ọkụ ikpe wee ekpere mgbe gara aga chineke ọzọ bụ oge ekpere ọ bụ na ọzagha ịmara kpe kpesie ọzọ ọ bụrụ na ọ kama chineke na-aza ekpere mata na ụzọ chineke zara ekpere dị iche iche chineke nwere ike ịzaghị ekpere site na inye gị ọsịsa dị ka isi wee chọọ chineke ya azụkwara gị ekpere dị ka nyanwa chineke si wee chọọ o gị ee o nwekwasị gị ee e", o gị chere o nwekwasị gị mgbe emesịara ihe ndị a niile bụ ụzọ chineke ya ekpere n'ihi na nyanwa bụ ama ama amasị amasị ya kere n'igwe ke ụwa ya amazuru ihe niile na-amara na ekpere ị na-ekpe ọ nke ya azaga taa akụ nke ya azaga echi niile mana etu ọ bụla otu wee mee ihe abụghị na ekpere ka chineke na-aza na-eme abụghị na-akọpụta na chineke zara ekpere n'ihi na o kweghị ka ihere mee na aka ndị iro ma aka ndị na-akpagbu ya e nwere ndị ọtụtụ kpere ekpere n'oge gara aga chineke sara ekpere enwekwa ndị ekpere ọbụladị n'oge nke akwụkwọ nsọ chineke sara ekpere enwekwa ndị nke na-ekpere n'oge dị ugbu a na-arọ gara aga chineke zara ha ekpere n'ihi na sọ naanị ya bụ onye a na-akpọku sọ naanị ya bụ onye nwere ikikere ịza ekpere nke ndị ụwa niile ma ekpere ọbụla nke ikpere na mmehie chineke agaghị aza n'ihi na akwụkwọ nsọ mere ka sị na na ekpere onye mmehie bụ ihe arụ n'iru chineke ekpere nke chineke ya aza bụ ekpere nke ekpere n'aha ya bụ aha nwa ya bụ jizọs kraịst ma gị na jizọs kraịst ọ dị n'udo inwegwu ikikere nke onye amụrụ ọhụụ site n'ọbara nwa atụrụ nke eji sachaa njọ mmehie nke ụwa ọ bụ na na-ekpere ekpere ekpere azaghị lebekara anya n'ime gị maa na gị na jizọs kraịst o nwere mkpebi ikpebigo kraịst dịka onye nwegị gị na nzọpụta gị n'ihi na nke a bụ ebe ị ga-esi ji ebido dị wee na-akpọku chineke n'ihi na ọ bụ na ịkpọku ya na ebubere ọnụ ọ gaghị aza gị ma ọ bụ na ịkpọku ya n'ime mmụọ na eziokwu site na inwe nwa site n'inwe kraịst dịka onye nwe gị na onye nzọpụta ya ekpere gị niile bụ nke azaza n'ihi na ọ si ihe ọbụla anyị ayọ nna site n'afa ya na ọ ga-emere anyị ihe owu site n'afa kraịst nke na ayọ n'afa ndị a maara afa ha mụọ ndị ike mụọ ndị mm, ihe na-enweghị isi ma ọ bụ na ekpere ọbụla nke ikpere na mkpebi na na n'aha kraịst agwa ngị na-ekpeghị abịagwo n'ọzịza ihe niile e yọrọ chineke abịa na mmezu ma ihe ebugodo ụzọ chọpụta chineke nara kraịst n'ezi omume ya afụ ihe dị iche na ndụ gị ọ bụrụ ịnapụta kraịst dịka onye gị na nzọpụta gị ugbu a bụ ohere dịrị gịnị ọbụna iji wee nara ya dịka onye nwe gị na nzọpụta hulata isi n'ebe ọ bụla ị nọ e mmehie gị si ya nzọpụta gị si ya na ịmatawo n'ụzọ nke na-akpa mbụ bụ ụzọ nke furu efu ma na ịlaghachigo dịka ma ha efu ka ọ bụrụgo nna ka kraịst bụrụgo onye nwe gị na nzọpụta gị ịgafe mgbanwe pụrụ iche ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye dị nsọ onye dị ukwu lee ndị oru gị ndị a ndị isi ọbụla dị ịnara kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha ka ekpere ha webụrụ ihe a zara aza onye nwe anyị kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na alaeze eluigwe gị mekwana ka ha bụrụ ndị nke ụzọ mepere ede ọbara dị iji weso gị wesogide gị ruo mgbe ebighị ebi mgbe ị na-eme nke ka ekele na nsọpụrụ dịchasara gị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen gị onye mere nke a achọrọ m ka ị mata na edegbu afa gị na akwụkwọ nke ndụ kraịst abụrụwo onye nwe gị na nzọpụta gị naanị gị ekwudosi ike na okwukwe jisi ike na ekpere na-agụ akwụkwọ nsọ nke chineke na-eso ụzọ dị kwesịrị okwesị na-esonyekwa ndị nke kraịst na nzukọ n'ịmụ akwụkwọ na ikpe ekpere na isonyewe ọbụnadị ịzọpụtakwu ndị ọzọ dịka ọbụladị etu esi wee gị ị ga-afụ ọzịza ekpere nke pụrụ iche na ndụ gị na jizọs kraịst bụ onye nwe anyị amen matani na okwu a na-abịara na ọbụladị site n'ụlọ ọrụ ndị Life wod redio ministri unu nwee akụkọ mgbaàmà ma ajụjụ ma ọ bụ okwu ma ọ ihe ebe ahụ pụrụ iche unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke chineke nke kachasị udo na-edere unu ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen